oke nwa m idu oyi eji idu n'oyi ee ndị bụ na-eme ka ehe nọ amabịa ọbara gị ụka ehe bụ ọdịrị m livre ahụ ya gbuoro o nwere bụ onye bụla ụwa onye ọ bụbụ ezi mmadụ mgbe niile mmadụ niile chọrọ m he m olu ya ọ dị ga-efe ihe njọ ọ na-efe mgbe niile nwoke na-efe eziokwu bụkarị mmadụ nwere ike obuchi o were ka a biela anya onye kpuru anya onye kpuru isi na m ya egburu o chite ụzọ Mbọchị ọzọ ya ụgwọ ndị eji m eri oge ọzọ ọhụ iburu mmadụ ehe vuru nwokoro nwụrụ ọnwụ ehevuru eje oli na-eyela akwa ekwa nwoke ọmanụ ka o dara njọ nwoke ọmanụ jedela ka iburu mmadụ nọ ofurofu chiri nwoke na nwụrụ ọnwụ mgbọbụ mgbọbụ na onye na nwụrụ ojite ka udu mee onye na nwụrụ ọnwụ gbaji ọtọ onye na nwụrụ anwụ megbukwere dụrụ ndụ ọzọ ejigala achụ mmadụ niile ụchọ lọrụ funu nwoke na rụrụ nwoke ọmanụ mere ihe n'obodo onye onye mere ihe bụ jisọs nwa chileke jisọs laba eju mmadụ mgbe niile ma ya nwekwara nri ndị ụjọ chile jisọs adịghị ha ya obiuchi ehe kpụrụ jisọs gedela ụlọ ikpe ehe lazụkwachi okporo ka ehe chidi ihe ehe gburu ọnụ m ikpe onye. ehe pụta gị kpọba ala osisi ọnọrụla kọvụn gburu ọnwụhụ jisọs nwere ike niile ma ya kokweri ndụ ngọ kpọgide ele osisi ndị ihe ji m ihe nụ ọ bụla ọ chọrọ ma ya nwe olivi anyị jisọs nwe olivi ndị mmadụ niile na-eme ele Jisọs Ọ gara luchichetoya imebe bụ mmadụ ndị enyi ya bụ ọya yala ndị enyi ya bụ ọdụka yala ha ekwe nri Jisọs profuchiri ndị enyi ya shi n'uwere ofu m na bọdara mmadụ ilego ome m jedo n'ụkara ahele Jisọs nwụrụ ihi njọ ha jie ha meghela n'ofu m ehele emekwu ihe m furu rịọ ha mole were ahele so m lohu mkpụrụ obu amahụka fụ njọ niile. amenye ha ndụ Chineke mgbe ha nwụhụrụ amaeweghegelụlọ chileke leeluigwe ndụ mụ ndị ihe chileke ji jifute jisọs ya ụwa na masha nweholivia anyị ọ bụ sitela chileke hụrụ anyị lenya chileke la anata ndị niile kwerele jisọs ọbara jisọs ya naanị ya lawụchafụ nje anyị jisọs ya naanị ya lenye anyị ezi ome. anyị enweghị ka ọzọ onwe anyị ụzọ nje anyị siri ike anyị na eke echiche ihe njọ anyị na-eme ihe njọ ọ bụ jisọs bụ ihe nwere ka ọzọ anyị ọ nwụrụ ma ya nata ntaramahụhụ n'ibi ụgwọ ọrụ ka emebi anyị maka na o mere ihe nụma anyị o nwere ike owefu nje anyị niile o nwere ike ọsacha anyị ọdọ anyị mkpụrụ obi o nwere ike ọzọfụta anyị le ka ndụ ma ọ chọrọ ome ọhụnụ leju mmadụ niile enyi m ihe ọ chọrọ ma ya mere gị ọhụna ihe ọ chọrọ ma ya bụrụ na gị upu rịọ ya chesacha mkpụrụ obi gị ọla eme mgbọbụ mgbọbụ ọla na-anọnyere gị mgbe niile ọla azọfụta gị ọla ewefu ebu gị niile ofugu chọọ achọrọ m jisọs ka ọ bụrụ na m mfu amahafụ ụzọ njọ amese jisọs lobu mkpụrụ obi ekwere m na jisọs nwụlivi m ekele m chileke